ma ụmụ ibe ụmụ ibe ekene m ụnụ anyị ekene ụnụ ụmụ ibe ndị ọdịnala ekene ụnụ anyị na ha akwadobe maka igwe anyị ji ekwu okwu igwe anyị ji ekwu okwu obere oge ndị ọdịnala ga na-ekwu oyoyo anyị ga-enwe igbo okwu anyị igwe okwu anyị ji agbasa ozi n'ụwa niile ebe ọ bụla ị nọ ị ga na-anụ ndị ọdịnala ị were kwuo e, ekwentị gị ịkpọọ na igwe ndị ọdịnala ikwuo ihe ị chọrọ ikwu kwuo ya onu kwuo ebe o si wee mee gị kwuo ebe ọ ga-esi adịrị gị mma oge na-adịghị anya anyị ga na-agbasazi ozi site n'ebe anyị hibere bụ nke nke ndị ọdịnala ebe a na-agbasa ozi maka anyị chọrọ ka ndị be anyị na-akpọ anyị n'igwe na-agwa anyị kedu o nwere ihe e kwuru ha na-aghọtarọ ọ bụkwa na e nwere ihe ọzọ ha chọrọ ịma ọha chọrọ ime ha ọha chọrọ ka anyị mee ha ekwuo si ụmụnne na-ekwe na ihe m chọrọ ka unu mee na-ekwe nke anyị na-eme ọfụma na-ekwe nke anyị na-anaghị eme ọfụma so anyị mere e ka anyị ga-esi wee mezie ya so ihe m na-achọ ịgwa unu bụ obi aṅụrị obi dị m na-aṅụrị nke ahụ eburuga nke ọzọ bụ na tupu anyị a na-ekwugodi anyị ga-ebu ụzọ mee ka anyị si eme anyị ga-ekene godo eke kene orie kene afọ kene nkwọ kene ikwu na ibe kene enu na ana maka na igbo mmiri ebe ahụ ka esi wee bido njem onye ka o ji eme anyị baịbụl atụgasị aka ebe dị agha ebe ahụ anyị na-atụ aka mana sị na ebe nwata na-ebe akwa atụ aka nne ya anọ ya nna ya anọrọ ya so asị m udo dịrị unu ndị na-ege ege ma ndị ka ya ege ege asị m udo dịrị unu niile ụmụ ibe <laughs> okwu anyị taa ga-epe mpe maka enwere m efe na enwere ebe m na-eje mana enwere ihe njuwe ihe gbabata ebe a enwere ebe m chọrọ ịtụ aka mana ọ bụrụkwa m wakwuru yo a sị na okenye abụrụ isi awụ ndị kwuru okwu si na okenye abụrụ isi awụ mana ama ma ndị be anyị ọ ghọtara okwu ahụ maka na mgbe anyị ga-ata nwa bekee tata nwa bekee taa nwa bekee taa nwa bekee nwanna anyị chekwe ya eche o anyị chekwe ya eche na enwekweghị na afrịkan kọntrị nwa bekee na-achị ọchịchị enwekweghị afrịkan kọntrị nwa bekee bụ prezidentị so bekee anyị takwa nwa bekee anyị takwa ha takwa ha ya ọgwa jos ọkwa nnọọ iwe iwe wee gị taa mmadụ ụta ịtasịkwa ọ dịka ka otu anyị nọkwa na naijiria na igbo ga-asị na onye ọbụla bụ nsogbu ha maka ọrụ ịgbago iwe iwe iwe wee gị kụsiwe onye ọbụla in onye ọbụla siri akwụkwọ m pụọrọ m ebe a iwe na-ewe m mana anyị mesie iwe sie iwe a ọ bụrụ na ya enweghị atụmatụ nke anyị enwerekwa ebe anyị na-eje odokwa ewu na ọkụ anya kama na anyị nwe nwere atụrụ atụ onwekwa ebe anyị na-eje odokwa na ewu na ọkụkọ anyị ewetakwa ya n'iwe abatakwaghị ya na mba <laughs> maka na enwere enwere ihe zoro ezo agaghị m ekwu ya taa agaghị m ekwu ya echi enwere ihe zoro ezo ndị isi ojii na-aghọtabeghị ndị isi ojii ihe and ha agaghị aghọta ya ihe zoro efu na mmiri maka ihe na-eme ndị ojii taa ndị ojii n'ụwa niile taa ọ bụrụ ọkwa ihe agha na-eche ọkwa ịma dis histrị ị na-agụ all of them bụ laaya sị ka m na-agwa gị eziokwu ihe niile ị na-agụ asị histrị from A to Z from Israel to Egypt to ihe niile ọwa asị asị bikos ị mara ihe a na-akọ iji nweghị ihe ka ị nwere histri gogodibo oge onye afrịka nwee histri go and read the books all the whole history ma was written by them them them them mmadụ dị clever dị smart so oh, ngwa nwere problem ọ bụrụ ha nwa so if ọ bụrụ na nọ nso chọrọ now right ya igbo pipo into history so ndị belivere igbo history aha ọ bụ ndị aka ka mma ma ọ bụghị nọ nso dere history ịghọtago ụmụ ibe so now the history of the world o megidere ndị isi ojii but ndị isi ojii ma o megidere megide dudeki ya ọ chọrọ ịma ha chọrọ ịma na that is why ọ na-emekwu ha na chọọchị ifu everybody na-ama n'elu na-ama n'elu ikwu against chọọchị ha na-ama n'elu mana igwe ha about their problem ha naghị agbafụzie <laughs> ifụrụ ngwu about chọọchị na iwu isi all of them na-ehe elu men ha ngozi ha eziokwu their problem ha ezo n'okpuru bed how can you solve na gogodi how can you solve your problem like this ka eke ga-esi asolve your problem ma ọ bụrụ na ị mara if you don't know it ị na-asụ Igbo gwagodi one basic Igbo language which is based on creation of man every creation is based on Igbo language but you don't know mana ngị na nwoke na-asụ igbo everyday ị nwere ike ịgwa m one igbo language based on creation ị mara ya ajụ ha anaghị aba anything about science so in english anything about science so in english ị kwesịrị ịma this is what you supposed to know not about church and ndị ụka don't give a fuck about these people forget about them forget about nwa bekee what you have to know is science of creation in your own language so ka ọ bara gị uru iwuru bilik na-afụ anya iwuru mekaniki ịrụpụta ihe a na-afụ anya iwuru eletrishan ịrụpụta ihe a na-afụ anya iwuru audio injinia ịrụpụta ihe a na-afụ anya because you know the secret in your own language ọ bụ this kwesịrị ị na-eje ọ bụghị just to feel your emotional ego I am about church very well but about culture and history very well so ama m ihe mmemme ngwa gị na ịmanibe elu but ọ bụrụ ya bụ yo problem ọ dị ka ndị pastọ gaa n'ụlọ ụka ha hapụ ebe preach eh, don't take tight preach maka tit ịmakwana ndị pastọ preach ya ba baịbụl mmadụ agaghị abịazi ụka do you know that unu ama na ndị pastọ preach ya ba baịbụl nobody will come to church so ọ na-eprich ebe karịa mma onye karịa mma ka a na-atụrụ ya ego that's all anyị bịara bụ ụmụ ibe anyị bịara ihe ọzọ ndị ọdịnala ọrụ a ga-etiwere ụlọ akwụkwọ oyibo nsugbe mana ọnwa obere nwa obere nwa obere nwa obere maka anyị ka na-ebidochi ife ebido nwụ ọ bụrụ na anyị mesịa ka ihe imegodi redio anyị anụnwa bikos ọ redio anyị anụnwa bụ dị important na onye ọkasị anyị mkpa ka ihe imegodi redio anụnwa aga m agwa ụnụ na ihe ụnụ na-akpọ god onwere ihe ọ bụ aga m agwa gị na ihe ị na-akpọ ndụ na ọhịa bụ anwụ ọ bụ ndụ bụ anwụ kedu ihe ọ bụ kedu ihe bụ ndụ gịnị bụ ndụ a sị gị na ndụ bụ isi na chi bụ ike onwere ihe dịka ukwu onwe ihe dịka ukwu na chi chi bụ ike ndụ bụ chi ụzọ ọ na a na-ekuzi na mmadụ dị ndụ mmadụ gịnị mere mmadụ jidoro ndụ bikos iji believe na body of the self no ndụ bụ isi chi bụ ike ọ bụrụ na ndụ adịrọ chi agara adị ike agara onye onye ikere ohe dị ndụ ọ bụrụ na ị dịghọ ndụ ka e ga-esi enwe ike onye adịghị ndụ ọ na-enwe ike mba so ihe ọbụla na-adịrọ ndụ enwere ike inwe ike ọ ya bụ ndụ bụ isi onye dị ndụ na-afụ ihe ọma onye dị ndụ na-ekwu okwu onye dị ndụ na-afụ ụzọ onye nwụrụ anwụ ọnwụọ na pịị so ndụ bụ isi ka ihe na-anaghị anwụ anwụ anwụ anwụ that is anyanwụ anwụ anwụ can not die something does not die ya bụ ndụ ndụ does not die and when mmadụ die that means ndụ apụgo ebe ahụ ndụ apụgo ọ bụrụ na ọnwụgo ihe ndụ pụrụ apụ ndụ pụrụ from there ọ bụrụ na ọ nwụrụ anwụ so ọnwụ bụ ọnwa cycle onye ka eji agụ cycle ọnwa bụ cycle which is mmụọ ọkwa n'abalị ka asị na mmụọ ji abịa ụnụ achefugo na asị nọ n'abalị ka mmụọ ji apụta ọkwa n'abalị ka mmụọ ji akwa ndị mmụọ na-abịa n'abalị echefugo mgbe anyị jere ụmụazị ikpuchi anya otu a ndị mmụọ abịa <laughs> ikpuchi anya ndị mmụọ abịa ịnọdị na ya adị ụjọ na-atụ gị sọsọ gị ụjọ anaghị atụ ma abalị ụjọ atụba gị ihe unu ga na-ene anya bụ first letter first letter which is the alpha ọkwa ndị Jews alpha <laughs> unu si anwụ so all first letter ihe na-ene anya the pyramid ọ yaba anwụ anwụ anwụ then ọnwa the zero the first letter ka ga na the first letter zero which is represent spirit mmụọ o representịrị mmụọ zero ebe nga na-eje all these things gị kwesịrị ịma ọ bụrụ about my pastor ọ repụrụ nwunye mmadụ ma ọ repụ di mmadụ ọ bụrụ about ndị Europe onye nwa bekee esighị nwa bekee asịrọ gị nọnsens nwa bekee chigidego ruo nwanne echi kedu onwere ihe ọ hepụrụ gị ka ihe hepụrụ gị fọ kedu ihe o mere gị nwa bekee esighị nwa bekee asị gị do what this thing cannot help you anything we may discuss onwe mgbe anyị ga-ekwu we can discuss them on a very good day but for lecture we don't need them. nwatakịrị ihe nwatakịrị na-ebu aga m agụrụ nụ things four things nwatakịrị na-ebu ụzọ mara maka animals animal because of behavior second stage of nwatakịrị about science then third stage o tekebezi a decision ihe ọ ga-abụ n'ụwa so ihe ahụ mode ihe you must you must the brain of nwatakịrị ọdịnala na-abịa wute akwụkwọ nke ya anyị nwere school ụlọ akwụkwọ ụlọ akwụkwọ akademi from nta akara to ebe ọ gwụrụ ihe anyị na-abịa odu bụ a igbo renaissance igbo cultural renaissance the birth of igbo culture nke unu na-ebi bụ ọrụ anụ onwere ihe omeniri it means nothing because onwere ihe ha add this igbo culture of today nwere ihe ọ ga-add is dead and buried ebunye ya ọnwụọ anyị na-achị ikpe ọnwụ n'ọga absolutely zero nwere ihe ọ bụ so ma ndị eze ma chief ma ihe a niile how the beneficiary of your downfall how wa bụ beneficiary because ka ha na-ekwu one man's food is another man's poison enwere ihe ọbụla bụla lose n'ụwa mana enwere ndị ọ wụrụ lose nwere ndị ọ wụrụ gain na-egen ntị o ihe aha wụ lose for you o nwere ndị gen nọ na ya economic crisis nwere ndị o benefit ala Igbo adịrọ mma ndị Igbo si ala adịghị mma wuru ndị nze so ala Igbo adịrọ mma nwere ndị o ọha bụ ndị eze ọha bụ ndị gọvanọ ọha bụ ndị ndị chief so ụmụ ibe ihe m na-achọ ịgwa ụnụ bụ na original igbo the ancient igbo philosophy the creation of itself because igbo language was the origin of cosmology every definition because anyị nwama ma sayensị na-agwa ụnụ anyị ejego na sayensị of western science different languages hibru kabalist sayensị kabal sayensị kabalist ka ọzọ nkarakpa ya anyị agasigo na destiny for their every cosmology all of, one, all of them their cosmology saya afụna definition all their cosmology definition obodo igbo language not even definition <laughs> ordinary igbo language ka ha ji wee mee definition can you imagine ọ bụrụ na ha ji igbo language mee definition marazie definition of igbo language ya apụta anyị sụrụ asụsụ ha eyuzu e for definition imagine na anyị nyezie definition mmadụ enigwe agbawa <laughs> enigwe agbawa asụsụ igbo coded language idonno ndị igbo na-atụ inu igbo na-atụ inu igbo anọ na-ekwu okwu igbo na-atụ inu mana ndị kịta wereziere igbo wee mere okwu igbo abụrụ okwu igbo bụ inu igbo abụrụ okwu mana duto because mgbe ndị ochie anaghị ede akwụkwọ akwụkwọ niile ifuru onwe ha mgbe ndị ochie dere ya ma nke nọcha ma nke ndị ojii ọ ndị a dere their brain work reason properly ha na-eche echiche ị nara eche echiche enweghị nke ịdị mma ya so ndị na-eche echiche nara gwara ahụhụ Dị worst bụ bụ imekakwa ịchụrụ ha jebe ịchụrụ ha jebe ehe ehe mba nụnụ osisi eji ama atụ abụrụ osisi eji aka ọnụ asị unu isi ala gịnị bụ isi ala gịnị bụ isi ala gịnị ka ọ bụ gịnị bụ nsọ ala gịnị ka ọ bụ gịnị bụ ikpere ala gịnị ka ọ bụ gịnị bụ ala gịnị ka ọ bụ asịgo oh, Jerusalem Jerusalem oke Jerusalem in ancient days enwere ole leta J Heru Salem gịnị bụ Heru heru iru because definition ka m na-agwa gị definition of heru means face of the god face of the sun iru pụtara face tomorrow front front bụ gịnị tomorrow up go front onye bụ aka nri ebe aha ka esi wee nweta nri nri ebe ahụ na-akpọ nri nri nwa nri nwaka nri ọya bụ echi echi bụ gịnị chi ya bụ asị na abọọla chi so nri pụta kpọ ya gods of Igbo land ọya bụ iru because iru bụ nri ọ bụ iru bụ nri ị na-eri nri ị na-aga n'iru maka ọ bụrụ na iriro nri ị ga-anwụ iriro nri ị ga-anwụ onye iriro nri ga-anwụ anwụ ọ ya ka o ji wee bụrụ ọ dị same leta ka a na-eyuzu nri iru aka ekpe bụ aka azụ onye na-ana aka azụ onye mere mgbe ahụ ipere mpe iwere aka ekpe mbụ na-etinye gị ihe ọ bụghị na anaghị eme aka ekpe eme na ọ ma na aka ekpe bụ aka azụ onye na-ana aka azụ onye bụ aka ekpe onye na-eme ajọ omume ọwụ simbụl igbo na-atụ ilu ka nna agwụ na igbo na-atụ ilu okwu igbo bụ ilu now gịnị bụ salem salem bụ nsọ ana udo salem jerusalem bụ gịnị holy land ọ bụ ya bụ nsọ ana bụ nne m ọ bụ ya bụ nsọ ana holy land idebe ihe idebe ihe nsọ ọkwa ya ka ụrụ si ọgwụ holy land ọ ya bụ heru the original name ya bụ heru nke ndị ha bara ya o mana ihe ọwụwa iru nsọ ala maka e nwere ihe a na-akpọ iru anyanwụ which is the symbol all these things was symbol symbol symbol we have five temples anyị nwere temple of ordinary nwee temple of omenala nwee temple of iwu ala nwee temple of nsọ ala nwee temple of ntọala five pyramid that's why in Igbo land always see five pyramid five step of pyramid so ihe unu na-akọ maka ya na-akpọ ya bụ iru nsọ ala ọ bụ temple of nsọ ala that's why ji okpe Holy Land ihe ahụ plan emere eme ụgwọrọ hapụ obikọs na agwa unu unu chụrụ ndị a jebe nri na Jew na Israel na baa n'akụkọ bikos ọ ihe ahụ akwụkwọ ha dere ede na ihe na agwa unu bụ bụ because all this place you, you know as North Africa all the cities of Africa ka ha bụ they are the cities ebe anyị bi tata wụ villages ọ village anyị ka ọ bụ where we call uh, Africa today is villages of africa so the cities is in nubia sudan and egypt and, and, and because this place israel not today upper egypt palestinian abụrụ afa mmadụ ọ bụrụ tribe palestinian greek language ihe omini conquered territory ihe ọpụta o conquered territory palestinian ịgotago so that place dị na ọwụ africa ka ọ bụ even spain is africa but ije were history and na agụ ị na-eba na ụkọ ọ bụrụ na ọsọ ndị Igbo nọ n'Afrịka o e nwere different tribes mana ọ bụ ndị Igbo cosmology ka eji wee develop the city we own the cosmology that develop the city because anyị nwa the builder we build them that's why our language is ji wee dịrị that places you got to so if you go there ị gaghị afụ other languages of Africa why oge eji abụ nke ndị Igbo ọ bụrụ coincidence because we did ịma na Igbo a na-asụ kịta abụrụ ya wee nchenta Igbo ọ bụrụ igbo anyị na-asụ debe e nwere igbo nwe igbo today ọ bụrụ the same thing so ụmụ ibe before ị ghọta asụsụ igbo ị ga-amagodi ihe ọ pụtara which is ndị ọdịnala eruo ebe ahụ nsogbu adịrọ jiri na ya nwayọ because ihe anyị na-eme buru ibu anyị ruo ebe ahụ unu ga-ama anyị ga-enwe akwụkwọ sọ ndị ọdịnala ndị ọdịnala ga-eji akwụkwọ a every language ọkwa nke nne nwa bekee wetara 1900 mba ezigbo igbo practical mechanical igbo language of creation so that ị na-akụziri nwa gị ihe ị na-agwa ihe ọ pụtara na natural science because ọdịnala wu natural science this philosophy the study of nature itself ọ ya bụ igbo language igbo language wo study of nature itself science of creation ọ ihe bụ igbo asị ya na akọrọgbaga agbada ọ bụrụ na ịkụbe iwu iwu omenala ọdịnala iwu ala nsọ ala na ntọala ọgwa ka ọma art if you keep this law nwanne enwere ihe ị gara ama because ordinary will study of natural force ọ bụrụ na ị mara ordinary ị ga-ama natural force ị ga-ama ya completely because ọ bụ nyanwa bụ ihe ọ containụrụ bụ omume na na your character on earth and your character on earth oigo ọjị ọ ya bụ eziokwu bụ ndụ ị ga na-ekwu eziokwu practical life ọkwa ịkpara ọjị na akịna gịrị practical life ịga ọfọ practical life omume ọjị omume ezi omume ọfọ ezi omume nwa mmụọ emegbu na nwa mmadụ nwa mmadụ emegbu na nwa mmụọ ọ ya bụ ọfọ ịgọ mmụọ to respect the law of the nature that iwu ala ya na-akpa iwu ala respect the law because if you respect the law ịkụwa aka na okwute okwute emerụọ gị arụ ihe ọ gwara gị bụ na okwute a respondụrụ tụ ọkpọ ịkụrụ ya aka nri kwụọ aka ekpe aka ekpe akwụọ aka nri idebe iwu a ọya bụ mmadụ ịgọ mmụọ to keep the law of the universe ọya ka akpa ịgọ mmụọ ọ bụnye nọnsensị ka a na-akọ ụnụ amara ihe bụ arụsị ụnụ amara ihe bụ arụchi ụnụ amara ihe bụ ọrụ nsị ihe niile awụcha nna nna gị debere gị langweji a ịrapụ ya isi ụka asị gị ụka asị gị ọgwụ na eme ọgwụ ọkwa tisi chukwu there is only mm, electromagnetic force there is only one force there is only one ihe there is only one anyanwụ how come all this ọgwụ ọgwụ nke ọgwụ nke eche e, ji chi nka chi nka chi nka isi so distance ihe a na akpụ ya bụ practical creation because the force is there electricity is dangerous very very dangerous so natural force are dangerous if you bata nwe ihe dịka black magic there is nothing like black magic there is magic not black magic magic you practical something when you practically use natural way to deceive people it become magic because you are doing some deceit through magnet through magnetic confusion confuse confusion to confuse illusion ịghọtago so ichi ịgwọ ọgwụ ị na agwụ ọgwụ eji egwọ mmadụ ọ bụ ịgwọ ọgwụ ị na-eme nsi ime nsi bụ ije tinye aka were fọsụ because fọsụ nsi ịghọtago fọsụ nsi ije were fọsụ ije were ihe wee merụọ mmadụ ahụ ihe ọ bụla ịnụ ha fọsụ ọya bụ nsi ị na-anụ maka fọs fọs fọsụ ya bụ ntị so ọ bụrụ ọ bụ mgbe ije werezie ihe wee jee merụọ mmadụ arụ ọya ka a na-asị ọkọ na mmadụ nsị ihe bụ eletrik ka ọ bụ eletrik mana agaghị agwacha ụnụ koodu ihe a niile ebe a mba maka ọ nwere ndị isi adịrọ mma ịgwa ha ha mara ha anaghị abụrụ ya pụọ jejecha onye ha na-egbu so ụmụ ibe all those abụrụ problem de are natural ha bụ natural force onwere ihe dị ya n'ime onwere ihe dị ya n'ime ma kọmputa ifuru ebe ahụ ma egbe a na-agba agba ma moto a na-anya anya they are all the same thing ma television ma fon ihe na bụ the same thing ọ bụ ihe iji ewee mee this phone na m na-aya the frequency itinye ntị na-aya this frequency of this phone itinye na ntị ọgbawa gị ntị straight ahead so ihe niile a bụ ofu mana ọ depend the frequency of the vibration ọ depend on vibrational frequency so nwere nke bụ ihe ọjọọ nwere nke bụ ihe ọma dị a neutral ọ bụ ngịnwa ihe eji akpọ anwụ the god of the sky because anwụ govern the sky who govern the earth <laughs> who govern the earth arụ mmadụ magnet arụ mean magnet that's why you attract force from space force nọ na space because this electromagnetic vibration na-generate force on na space so arụ gị magnet arụ gị na-eme attract this mmụọ na-eme attract dị mmụọ so once the body is complete mmụọ a banyere onwe ya gwu ya ebe ahụ ọtaghịgo the mmụọ down how do you free this mmụọ through your character and behavior you can only free this mmụọ so any other thing about uh, forces ọ bụ ngụnwa nwere ike control ma ị chọrọ ma ị chọrọ because computer and television they are forces all control the forces because ị mara ihe ha bụ ị ihe ha bụ na that's why Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com — ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ. dọtkọm nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Eh, Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com nyew telefon sentrị ụmụ ibe so ụnụ atụzi n'egwu ọdịnala nwere infọmeshọn anyị bịara idozi ana igbo ka anyị bịara fọ nwekwa ebe ọzọ anyị bịara from zero bikos ana igbo aga na mbi anyị bịara from zero culture culture omenala igbo ọdịnala igbo ntọala igbo nsọala ala ala ọ ihe anyị chọrọ in anyị ga-ebibi ọfụma ndị Igbo ga-eje n'ụlọ ụka jee n'ụlọ ụka rụọ ụlọ ụka bi fada moto Sunday 20,000 people n'ụlọ ụka mana ndị Igbo enwere ike ịgba 1,000 people cannot come together to build a decent society shame woe betide 20,000 in church in Igbo land across Igbo land 20,000 you cannot come together 1000 people and develop your land ana-akọgheri ana-akọgheri akọrọgbaga agba ọkọrọgbada agbada ejighị ebuka m ibu anyụ nsi ukwu nobody about you you only o onye care about you because ihe ọjọọ bụ normal thing everybody can learn it ihe ọma fere ahụ mmụta if you want a society good society you have to create them yourself onye ọbụla gbasapụrụ aka good ihe ọma anaghị eme onwe ya ihe ọma cannot create itself you have to nna nna gị debere gị destiny na allegory ma ọjị onye ka na-echi unu warning because this ndị ọrụ anụ e destroy go this is how they destroy it a na-ata ọjị a na-egwugheri n'aka nzu omezie ndị mmadụ ọdaizi omeditin ndị mmadụ adịghị interested n'ime mana ihe a a very good interesting something nna nna gị debere gị ndị ọrụ anụ a mee ya ọ dịzi attractive ọya ka m ji ekwu nna ekwu anụmatụ aka ebe ọ bụrụ na nzu adịrọ mma na dis bụ mere unattractive ihe a bụ chief everywhere chief adịghị attractive eze adịghị attractive igwe adịghị attractive so ndị ochi ka ọ na-adị attractive ndị nganga ndị ejeme nganga eze chief chief igwe igwe eze chief na Malaysia eze ndị Igbo na Malaysia eze ndị Igbo na Spain eze ndị Igbo na Thailand eze ndị Igbo na Ireland ụmụnne m are you happy obi ọ dịghị mma obi ọ mma otu a ọhịa ka ị chọrọ ibi eze ndị Igbo na Malaysia eze ndị Igbo na Thailand so ihe a bụ ihe ị chọrọ ibi <laughs> mba nụnụ omenala Igbo ọdịnala Igbo iwu ala Igbo nsọ ala Igbo na ntọala Igbo sọsọ ya ga-echebe unu ya ga-edu unu onwekwa ihe ọzọ there is no other thing on earth because it's a philosophy government is a philosophy culture is a philosophy religion is a philosophy they are all science enwere nke ị create yourself no nke e nyere gị enye gbatọba ya so kede what are you going to do you have no place in this earth ị nwere a place on earth because universe is empty place empty space space use empty space you occupy one or they occupy it for yourself. enwe ịrapụ ya kọrọ akụkọ jewara Jizọs asị gị Jizọs Jizọs mmanụ ọ tere m Jizọs tere m mmanụ ọ tere m were ike ya nye m nye m otu e igbo gbagbuo ekwentụ tụai tụai tụai tụai tụai ihere anaghị eme ga agadi nwoke agadi nwoke dị ka gị ịnọdụ n'ihu mma gị dị 2 years na 3 years na-akọ na-aga ụdị egwu a Jizọs tere gị mmanụ o tere gị mmanụ ka ebe ifuru ya where did you see him who created God who created everything what am who created God who created the God ị na-ekwu ekwu who created the God ị na-ajụ m who created everything who created the God if you start ya moto moto ahụ ga-asụgide as long as na ịgbanyere ya fuel the moto will be on as long as na ịgbanyere motor and fuel the motor will be on and the more vibration more the frequency changes more vibration more frequency changes so the world is already in tune the world is already moving ụwa ebreki go ụwa awago gbaa ụwa gbasala so the car the motor dey on already so as the motor dey on the vibration keep on going on so that's why everything moves the movement generate the eh, eh, change the frequency the movement generate the energy everything because there is a movement everything is moving so all the movement na-generate the energy so don ask a stupid question uh, eh, onye who created everything if there is no god who created this who created the god onweghị onye created ya so how come onweghị onye created ya ọ create anyị nwa onweghị onye create ọ create anyị you can only use a physical matter to dictate if you want to study anything study matter so you can know the source of matter kedu ihe ị na-achọrọ n'ebe ndị mmụọ dị iwe material matter ị na-ekwu if there is no matter how can electromagnetic be, be, be on how can if there is no matter how can movement be you can okay, only because the wave ị na-use eche uche generated by electromagnetic all these things are matter matter cause this thing because there is, a, there is explosion and the matter ụwa ụwa ụwa wara awa a na bọtụlụ awaala so that is it kedu ihe ọzọ ị chọkwara ịma what you want to know so ihe need what are you going to use to live this life emecha apc nwụọ ị na-achọ nke ịfụ ha anya what one you see the life you live a na-agba gị egbe a na-egbu gị mma ị nwere ụlọ ị nwere mmiri this is ka ị ga-enye how can I clean my water you go and do the research ị mara ị ga-etinye na mmiri ka mmiri dị ọcha ka a na-aṅụ ya aṅụ or you to stream water ichi ịnya moto ị mara ka esi arụ moto rụọ ichi ịnya machin mara ka esi arụ machin rụọ ichi ife n'elu ichi ịga na mmiri this is what you need ọ sị na ya na-eche chukwu anyị na-afụ chukwu ị na-eje ekwentị bee ka ịchọ ya eje jizọs tere gị mmanụ mmemme holy ghost fire eh, hey fire fire dem fire dem holy ghost fire holy ghost fire holy ghost fire holy Igbo culture Igbo Christian and so what? Igbo Christian and so what? na nye ha ego giving money every Sunday giving money to pastor every Sunday na-enye pastor ego kedu ihe na-enyere the pastor ego for what for what? kedu ihe na-enyere ya ego ana you don't have a society look at Igbo land Igbo land na-eme ifere very dirty and stinky the same Nigeria there the same Nigeria go to other places go to other region ipe na nke gị na-eje everyday going to church going to church you cannot come together to build a place for yourself mbakwe mbakwe michael ọkpara mba Ejike name them these people come together build a place for themselves ị na-ekwu maka Nigeria that is you are distracted you don't understand mmadụ ha na-akụ come together build a place for yourself rapụ ndị nwụrụ anwụ ka ha na ihe onwe ha all those things ị na-akwụ metrics climatics is an illusion of reality they never existed because ntụke bụ ntụke ga na-achị you are nobody so if we if igbo we have an ideology already a na-akpọ igbo we have a philosophy already a na-akpọ ọdịnala we have a character omume a na-akpọ omenala all those things we have them ya e, e bịara bụ e bịa anyị design ya edukeshonal sistem ka anyị ga-esi azụ ụmụazị anyị ka ha ga-esi eme omume ka ana igbo wee dịrị anyị mma maka omume ha ana igbo ọ dị mma ma ọ dị njọ ọkwa omume ụmụazị go so you don't blame anybody ihe agwọ mụrụ ga-eto ogologo ife agwọ mụrụ ga-eto ogologo so ọ bụ omume ị gaghị mụọ ndị ochie na ndị ama ị na-achọ onye ga-eblem there is nothing like money money paper money is illusion it never existed Ee, eh, you don't have money that's why nwa ga-abụrụ onye ochi maka na ọ onweghị ego ọ bụ onye ochi because esoro ya azụ ndị awụsa ha nwere ego go to north how many of them nwere ego how many of them because apart from politicians ordinary awụsa man is poor mmadụ ole n'ime ha na-ezu ochi eh? so ọ bụrụ about ego abụrụ izu ochi e nwere so many countries nọ n'ụwa ha enwere ego mana ha anaghị ezu ochi ha anaghị agba ama ọ bụ izoro nwa gị azụ ị na-achọ onye ị ga-ebo ya because anya ukwu you want to be successful ịma ihe bụ can you define success can you define success no first of all ị ga define success based on your culture define success based on your culture then you can sell well define success you sell well ịmara ihe bụ success because you just see something you want to be chọrọ m imebe ọfụma want to be rich I just wanna be rich. I don't understand why. Tan tan tan tan tan tan tan. You see, <laughs> so ụmụ ibe ebere m na-emere anyị because eso m ebere m na-emere ndị Igbo na condition anyị nọ because anyị ghọtara we don't understand. Ọ bụrụ na anyị ghọta ihe jekọ ime anyị na future ọdịnala ọ bụrụ ụnụ maka ihe ga-echekọ ime ụnụ because nature abhors vacuum. Nature abhors vacuum. Ịnagụ kọlchọ culture inwerozi anị gị ijiro maka ndị ji ewu ndị politicians ọ dị under political arms now kedu ihe iji asị asị onye igbo culture nwa iji eji ịhapụ gị ịbụzi igbo kristian igbo muslim igbo juu Ịhapụ have na now nwezighị ihe nwere a na-agụ gị ọdịnala ị na-ekwugheri a na-azụ gị ndụ a na-agwọ mmadụ ibi afọ a na-etoye a na-agwọ afọ a na-etoye kedu ihe ọzọ ndị anọ na amerịka Don't ha ji American passport they will not come back hapụ ndị fulefu na Europe ha jikwa European passport England passport rapụ ndị fulefu they will not come ọ bụ ngụnwa juu ị nwere onye nche igbe atụrụ na enwere onye nche ọ bụ ngụnwa ka ọ dị n'aka you have to decide for yourself ọ dị gị n'aka ịra onye foreign passport nwụchagoro nwa n'ala bekee you will regret yourself because mgbe anị ya efuo ọ bụ ngụnwa because ijiri ego iji eme travel ijiri ego ijiri ijiri nwere ijiri paspọtụ ijiri ego ebe ka ị ga-eje onye ka ị ga-agbakwuru jizọs ifufe jizọs anakwaghị abịa ekwego jizọs abịaghọ ndị ọgaghị abịa chukwu agakwaghị abịa chukwu abịa ma agagha abịa ọkwa kịta ọkwa kịta ugbu a bụ oge echi dị anya ugbu a bụ oge a na-anara mmadụ nke ọma ụna na ekwe ugbu a bụ oge echi dị anya ugbu a bụ oge a na-anara mmadụ nke ọma ugbu a bụ oge ndị a paspọtụ a ga-awụ ụnụ naanị ugbu a bụ oge maka ụnụ nwa n'ebe ahụ ọ ga-anya ụnụ n'eze ndị politicians ya were go ọkwa ndị ọha ji ọ dị traditional rulers a na-akwụ ha salari <laughs> a na-akwụ ha salari dị ewere ego anị gị ọwụkwa na ka na ịmaghị ihe na bikos ịmaghị ya na-akọ ewere ego dị anị oredo nda politikal strọkchọ bikos isi na ị naghị achọ politiks ntụwa jụrụ mana ewere gị nda politikal strọkchọ so ọ bụ ịgbago na aba na-agba mmadụ okwu otu anaghị amala ike ikwu ihe ọbụla na n'igwe maka ọ naghị adị mma mmadụ ije kwuo ihe ihe bụ uche ya ọ dịrọ mma ịghọtago mana ọnụ nwa a na-agwa na agwa mana na-agwọ mmadụ ibi afọ a na-eto ya ọmara mgbe ọnwa mgbe anyị e pere mpe mma anyị na-asị mmadụ amaghị anya arụrụ arụ maha okwu azụrụ azụ achọrọ m ka m were anya na-agwa ndị Igbo okwu mana okwu ha iwere anya gwa okwu ha anaghị anụ iwere anya gwa okwu anaghị anụ ọ bụ ibia maa aka ntị gba ọ sịghị gịnị ka ọ bụ isi anyị na-anụkwa ihe ikpuru isi onye bụ ndị be anyị enweghị ike mgbe mbụ na mgbe ndị ochie gị na mma gị jee ihe ọ kpọrọ ọgha anya otu a ị gaghị erizi nri ebe ahụ nke ahụ kịta ahụ gị na mma soro jee ihe na ọrọ ya anyị nefu anya ọgwụ ahụ okwu si maka ị na-agbara m ụkwụ <laughs> ịghọtago maka ị na-agbara m ụkwụ na abụ ga m bịa biko nna wetara m ngaji <laughs> mgbe ndị ochie ọ bụrụ otu ahụ mgbe ndị ochie ọsọsọ anya anya nkịtị mmụọ nere gị ịghọta gị ha na-akụ kịta na ọbụrụzi ya <laughs> karịka na-agwazi nwa igbo okwu si ya biko nwanne ka emee ihe otu a anyị na-asị na nwa bekee mere anyị nwa bekee mere nwa bekee mmadụ ka ha hụ ụmụ ibe nwa bekee ọrụ na-agba ọsọ ejekwuru ọkwado mmadụ eh? kedu ihe mere na ya eme mwu a nwa bekee na-eme ka ihe mere na ya eme mwu a ndị juu na-eme ọgwa ha bụ mmadụ ka ha bụ kedu ngwenụ nke bụ na nke anyị ga-adịzi iche eh? onwere onye onwere agbụ ifuru e ekere m n'aka ifuru e agbụ ebe a eme onye bụ agbụ n'aka ya gwa m kedu ebe silevu nke asị si kedu agbụ ibu n'aka want to see the chain gosi m the chain eh? gosi m the chain ndị na-azụ ahịa na-edu mọta na-atụ na main market afụ m agbụ afọ na ana m afụ ha pụta n'otu ha eje na chọpụ ha zụọ ahịa na ndị na-azụ ahịa na mgbuka ha na-azụ ahịa na ndị na-azụ ahịa na ọnịcha a na-azụ ahịa kedụkwere ebe nna mefuru nụ ndị anya ka ije ndozi agụ omenala igbo dozie ọdịnala igbo mbọsị nta ya chụọ nụ n'owere nchi mbọsị nta ya chụọ nụ n'owere nchi ka anyị dozigodo onye onye a na-agbọkọ a na-achụ oke na-enweghị ihe anyị ji a na-achụ agbakachi na arụ ị nwere omenala ị nwere ọdịnala ị nwere kọlchọ nwere nke isi igbo kristian ị na-akpọ vatican pa popu bịa nyere gị aka popu onye bụ popu popu wee filosofi created by someone onye anụmọha ebe enyiri ozu ọ na-esi n'okwu abụọ anyị amaghị ihe a na-akọ sef <laughs> anyị amaghị ihe a na-akọ bikos ihe amaghị ya biznes nwanne m ihe ahụ biznes ụmụ ibe ka anyị banye na laịnị ihe ahụ biznes ka anyị banye na laịnị biko nụ ka anyị jedemezi omenala anyị were si ebe ahụ wee pụtaba maka na a na-adị mma n'ụlọ wee pụọ n'ama nke nwa ndị ndị chifu ndị eze unu bụ akpa akpa ego na-akpagharị ebe ọbụla a kụrụ kpom ihu ndị jee ebe a dọbacha afọ na-ata ọjị na-aṅụtụ mbụ ndị chifu okwu aka ebile ga-eje eje ụmụahịa aka ebile ga-eje eje ụmụahịa ndị chifu na-amaghị custodian of past ndị chifu na-amaghị ihe bụ anwụ ndị chifu na-amaghị ihe bụ ọnwa ndị chifu na-amaghị ihe kpakpando ndị chifu na-amaghị ihe bụ ikwu atọ ndị chifu na-amaghị ihe bụ arụsị ndị chifu na-ama ihe bụ ọrụ nsị eh? ndị chifu na-ama ihe bụ arụchi ndị chifu na-ama ihe bụ nri na bikonu onye ọbụla kwuru nọnsensị abịa kwewu bike aga m nri ya n'anya nke agaghị m ya n'anya nke kọstodian of igbo igbo ọ igbo nke m ọ igbo nke ụnụ ọ bụrụ igbo nke nna nna m chief everywhere chief kedu ịbụgo yoruba na yoruba chief yoruba na na malaysia ịnụgo eze yoruba na malaysia before eze ndị Igbo n'ugwu ihere anaghị eme ha eze ndị Igbo na Itali akụfe gburu okpu na-akpagharị eze ndị Igbo na Malaysia eze ndị Igbo na nwa ahụ ma ruo ebe ha na-emedatịn ewere m ọjị aha o ji n'aka ndị na katapọt ebe gbapịa ya anya si ya nwoke m chenji afa Emeka chifu na Malaysia chenji afa gị m were ọjị ahụ agbakpọ m anya were were iyi ose ọjị aha o ji e, e, e, rụkpọọ ya anya m were ụkọrọ ose ọjị ahụ ara ịmị anya n'ime anya sọsọ nkwa mụtara nwa na-apịwa ọnụ duka atị n'ebe ndị a debere anyị ha ejidego igbo destroy everywhere na ọbụ nwa ọzọ na-akwanyere ya ugwu ihe niile anyị mere n'ụwa anana n'iyi maka ndị nkịtị ndị nkịtị ihe niile anyị mere ọfụ niile nna nna anyị tara n'ụwa everything destroy nganga nga nga eze ndị igbo na Spain eze ndị igbo na Italy ndị ọsa eze ndị igbo na Lagos eze ndị eze ambulance everywhere onye na-aga asị eze ndị eze traditional ruler bụ ambulance traditional ruler bụ siren ndị Igbo ndị Igbo n'ala Igbo ka anyị mee n'ọdịnala biko ka anyị mee n'omenala anyị ga-ama ndị nwe anị maọbụ ndị chifu a ka ọ bụ anyị nwe anị anyị ga-ama maọbụ ndị wayo chifu a ka ọ bụ anyị nwa nwa anyị ga-ama ma ọha nwa ndị ara mad people mụ Igbo ọ ga-adịba na echi enwere ebe m chọrọ ije biko oge agabago ka m jee okwu okwu ebe anyị na-agbasa ozi anyị ga-enwezi igwe okwu na-akpọ na fonu na-akpọ na fonu kpọọnụ ka anyị kwuo dị okwu live and direct na vidio a na-ekwu na vidio a na-ekwu na ihe a a na-emerụ m program different different wan anyị enwetago ebe anyị na-agbasa ozi ọ bụrụsị nke a na-agbasa n'ime ụlọ mba kao studio ga na-akpọ na bekee studio anyị enwego studio ntọọnụ si ha ntọọ anyị enwere studio ọ dịkwa na echi ụmụ ibe